Ishkamishkeit so n'otu n'ime obodo dị mkpa ndị agha Taliban waghachiri dịka ndị agha NATO ruru iri pụrụ n'ọnwa Mee.